AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye mụ na ya na-ezukọ ị n'ụbọchị taa ana m ewere gị n'ezinụlọ gị na-enyefe n'aka nsọ nke Chineke na-asị ka ọ dịrị gị na mma ka ọ dịrị m na mma ka ọ dịrị anyị niile na mma na-etufughị mgbe ka anyị na-amalite ileba anya n'ịtụgharị uche nke okwu nke ezinụlọ n'ụbọchị taa isiokwu anyị bụ nke na-asị nna ịbụ isi nna ịbụ isi ama m na rue ugbu a anyị aghọtala na nna bụ isi nke nwunye ma ọ bụ nke nne nke ezinụlọ nna bụ isi nke ezinụlọ nna bụ isi nye ụmụaka ndị ewebatara n'ezinụlọ ahụ ụbọchị gara aga tutu anyị chịkọọ isiokwu anyị anyị mere ka amata sị na mmadụ abụọ a ndị lụrụ ọhụụ nke nwoke wee kọchaa nwunye ya nke mechara ezinụlọ ahụ bụrụ nke na-adịkwaghị ma nwaanyị ya nke akọchara bụrụ onye nwetara onwe ya na nramahụ dị iche iche n'ihi okwu ndị a m ga-asị eleghị anya ọ dịghị mgbe a kpọrọ ha nkọcha wee kwue ha kama o kwupụrụ ya ka o si dị ya n'obi ihe nramahụ dị ebe a gị onye mụ na ya na-atụgharị uche bụ na okwu ndị a ekwupụrụ ọ dị ikike nke na-eso ha ikike nke mmụọ ọjọọ nke na-eso ha a na-achọ ime ka anyị mata n'ụbọchị taa na ụdị okwu a na ụdị ikike nke na-eso ya dịka akụ nke a apịchara bịa were nka kpaa ya dịka a ga na ọ dị eriri igwe eji kpaa ya ya enwe ọnụ dị iche iche otu ọ ga-abụ agbaba ya na ahụ mmadụ ka ọ na-aba n'ime ahụ mmadụ ịchọzi iwepụta ya ya dọrọ anụ ahụ ịpụta mgbe ahụ ọ na-adị mfe mpụta ma ịhapụ ya nsi nọ n'ọnụ akụ ahụ anọdụ n'ime ebe ahụ laa ndụ onye ahụ n'iyi mgbe ọbụla ị na-ekwu okwu n'ezinụlọ gị ka ị mara otu ị ga-esi wee jie onwe gị aka a na-achọ ime ka anyị mata n'ụbọchị taa ọ bụrụ na nwoke nwere ike ikwu okwu ya enwee nhụkụ dị otu a n'ebe nwaanyị nke bụ nwunye ya nọ na ikike nke karịrị nke ahụ bụ nke anyị na-ahụ mgbe ọbụla nwoke ọbụla mepere ọnụ kọchaa nwa ya n'ihi na ihe jikọtara nwoke na nwa ya ma ọ bụ na ụmụ ya bụ ihe eji atụnyere ihe ahụ jikọtara onye nwe anyị bụ onye kere anyị niile na ọkpara ya nke ọ hụrụ n'anya ya mere ọ bụrụ na ikike nke nna nwere ike inwe nhuku mgbe ọbụla o kwuru okwu n'iwe nhuku nke amaghị otu esi aka ụka ya ebe nwatakịrị nọ n'ọnọdụ na-adịghị mma n'otu aka ahụ ọ bụrụ na okwu okwu nke bụ ngọzi ị ga-ahụ na ikike ahụ o ji alụzu ọlụ mgbe e kwuru ya ihe ọjọọ bụkwa nke o ji alụzu ọlụ na ngọzi ime ka ngọzi so onye ahụ ihe o ji dị mkpa na anyị ji ntụgharị uche ndị a na-eme ihe bụ na ile anya mgbe anyị na-ekwu okwu ihe gbasara nwoke na nwaanyị ya ọ dị okwu nwoke pụrụ ikwubi n'isi nwa ya ọ dịghị mgbe ọ bụ n'obi na ọ bụ nkọcha ma n'ezie okwu ahụ nke o kwupụrụ ga-abụ nke ga-alụzu ọlụ na nkọcha ọ bụrụ na anyị lebaghị anya n'ụzọ dị otu a otu a m nọ agọzie m na ụmụ nwoke atọ ịmara na onye ahụ nke bụ ọkpara n'ezinụlọ n'ihi na ọ bụ ọkpara a ga na-elebara ya anya a ga na-akwa ya agaghị achọ ka ihe ọ bụla mekọta ya ma onye nke bụ nke ikpeazụ ịma ụfọdụ n'ime ụmụ ha na-amụ ikpeazụ na-abụ ndị na-abụ ọkụ ndị na-evu ngọzi ama otu esi ekwu okwu ya apụta ụwa ihe ọbụla ha etinyere aka ya nwuru ya na-agara ha ma onye nke etiti pụrụ ịbụ onye ọ ga-abụ tutu ya emeta otu ihe ma ọ bụ nke ọzọ ya efepụ ahụrụ ya ara ya ahụ n'ọnọdụ onye dị otu a gaa hụ na nna ya lechaa ya anya nna ya na-enwe obi ụtọ ebe onye ahụ nọ nna ya pụghị ịghọta ihe na-eme n'ime nwa ya ma ọ gaghị enwe obi ụtọ ebe nwatakịrị nwoke a nọ n'ihi na o leela ya anya ọ bụghị ọkpara ihe a na-agakwara na ya n'ime nwa okorobịa ọ chọpụtala na ọ na-agakọrọ ya na nna ya ma ya na-ejikwa onwe ya aka eleghị anya nwoke a bụ mụ onwe m n'ịma atụ ya bụrụ na na nramahụ a nke m na-ahụ n'ime nwa okorobịa bụ nke dị n'ime m nke m na-enweghị ike ịchụkwa e ruekwa ugbu a ma ọ dịrị m mfe ịhụ e nwatakịrị a dịka onye na-anaghị eme nke ọma chefuo n'ọbụ nzọụkwụ m chefuo n'ọbụ nhuku nke ihe na-egbu m bụ ihe na-eme nwokorobịa dị otu a ya dịrị m mfe ịkpọ e ya sị, ya eme ọra ka ahụ ka nwaokorobịa mee ihe nke ga-atọ m ụtọ mee ihe nke m ga-eji si ya nwa m ya dịrị gị na mma mgbe mmekọrịta nke mụ na nwa dị otu a na-aga n'ụzọ nke a anyị ga-asị na ọ bụ n'ụzọ na-ekwesịghị ekwesị nwatakịrị ya gawara onwe ya ya hụ na ịchọ iru m adịkwa uru ọ bụla ọ baara ya ma ahụ ya dị ka nnupụ isi apụrụ m ikwu okwu imegide nwa m n'ụzọ ọ bụla o si masị m leenu gị onye agara ọ dịghị otu ihe nke dị gị n'isi ọ bụ gịnị bụ nnọọ ihe na-ekwe gị omume na ndụ elekwala ndị ebiri gị anya ahụkwala onye a na omena nke a ahụkwala onye a na omena nke dị otu a nọrọ ebe ahụ mgbe m na-ekwu okwu ndị a n'obi ilu chee na ọ bụ ụzọ ọ ga-esi wee gara m ịgwa ya ya otu ọ dịrị ya gị onye mụ na ya na-atụgharị uche ana m akụnye n'ime nwa okorobịa ihe nke ga-esogide ya ruo ụbọchị niile nke ọ na-adị ndụ ọ bụ ihe ọtụtụ anyị bụ ndị nna na-amaghị ile anya na gburugburu gị ị ga-ahụ ọtụtụ ndị na-agbalitere n'afọ ma ọ dịghị otu ihe ha kụwara aka ya bụrụ eleghị anya ihe na-akụnyere n'ime nwa bụ ihe ji nwa ya nwoke n'ala gaa hụ n'ọbụ nkọcha ihe ndị a pụghị ibi ka oge na-aga karịakwa mgbe e meghere anya mmadụ ya achọpụtasị n'ezie na ihe a agbaghị aka ụzọ onye a ga-esi chukwa nramahụ a nke bidoro ori na nwata na-eso ya bụ naanị ịchọ ụzọ nke chineke kpọkuo chineke site n'ikike na amara nke chineke bụrụ onye nwere onwe ya gị onye mụ na ya na-atụgharị uche ka anyị hapụ isiokwu ebe a n'obi ụtọ ka anyị ji na-ekele onye okenye eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ na-echekwutara anyị na nna bụ isi ezinụlọ ka anyị gbalịa rubere nna anyị isi ka anyị gbalịa na-ege okwu n'olu ihe nna anyị si ka anyị mee imela onye okenye ara ekpere anyị bụ ka Chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen ezi enyi m mara na ị nwere ike kụrụ na ekwentị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ma ọ bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị na 070 7224 070 63637224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot maọbụ awrnigeria at gmail dot n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche ma ugbu a anyị ga-eweta abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị Jehova bụ ihe m na ọ bụ onye ka Jehova bụ ebe m siri anyị ekelela unu ebe ọ dị ukwuu ndị Seventh Day Adventist Church Choir Laranto Jos unu emeela na-abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa ka udo Chineke chia n'ime ndụ unu ezi nwa Chineke na-ege ntị n'ọnụ na ekpere mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche ka anyị ga ma nata ngọzi dị n'ime ya ụmụnna anyị ndị na-ege ntị onye nwe anyị gọzie unu n'aha jizọs anyị na-abịarute gị nso ọzọ iwetara gị okwu chineke n'ụbọchị nke taa anyị ga-eleba anya n'akwụkwọ aza ya isi iri isii amaokwu mbụ rue na nke iri abụọ akwụkwọ aza isi iri isii amaokwu mbụ ruo na nke iri abụọ ma otu ọ dị anyị ga-agụ isi iri isii amaokwu mbụ ya ruo na nke atọ ya mere onye na-ege ntị anyị na-arịọ ka gị onwe were akwụkwọ nsọ gị ma gụchaa ebe ndị fọdụrụ isiokwu anyị n'ụbọchị nke taa bụ bilie nwee bilie nwee onye nwe anyị onye bi n'eluigwe nke atọ biko nara ekele anyị na-arịọ ka gị onwe nye anyị mmụọ gị n'ụbọchị nke taa nke ga-enyere anyị aka ịmụta ihe edere n'akwụkwọ nsọ gị biko gọzie mmadụ niile bụ ndị na-ege ntị ka ebere gị rukwe ha nso n'aha jizọs onye nwe anyị amen bilie nwee bụ isiokwu anyị n'akwụkwọ azaya isi iri isii amaokwu mbụ ruo na nke atọ ọ na-asị bilie nwee n'ihi na ihe gị abịawo ebube jehova awawokwa na arụ gị dị ka anyanwụ n'ihi na lee ọchịchịrị na-ekpuchikwa ndị niile dị iche iche mana arụ gị ka jehova gawa dị ka anyanwụ ebube ya ka a ga-ahụkwa na arụ gị amaokwu atọ mba niile ga-ejerukwa ihe gị ndị eze ga-ejeru owuwu mara mara nke ọwụwa gị gụchaa ebe ndị ọzọ ndị fọdụrụ n'ụbọchị nke taa anyị gị wetara gị akụkọ nke mere n'ala China China bụ ebe ọtụtụ ndị ozi n'afọ ndị gara aga chere na okwu Chineke erubeghị o wee rue n'otu mgbe ọtụtụ ndị na-ejere Chineke ozi bụ ndị na-ekwusa ozi ọma chịkọtara onwe ha ka ha gaa rue n'ala China ịga zisee ha ozi ọma nke onye nwe anyị ngwa ngwa ha rutere n'ebe ahụ ha garutere nso n'otu obodo nke ha chere na ha nụbeghị okwu chineke mbụ mgbe ha rutere n'ebe ahụ ha wee kpọkọta ndị bi n'obodo ahụ wee sị ha ụmụnna anyị ụmụ nwoke na ụmụnna anyị ụmụ nwaanyị anyị na-ewechere nụ ozi jizọs kraịst jizọs bụ onye obi ebere jizọs bụ onye ọmaiko jizọs bụ onye na-arụ ọrụ dị iche iche ike adịghị agwụ ya ala ịrụ ọrụ ebere nye mmadụ ọbụla jizọs nwere ịhụnanya jizọs na-agbaghara mmehie jizọs na-emekwe nke a jizọs na-emekwe nke ọzọ ha wee kọwaa jizọs n'ụdị dị iche iche nke ga-eme ka ndị obodo ahụ mata na jizọs bụ onye nwe anyị ma dịka ha na-ekwu ya ha jụọ ndị nọ n'obodo ahụ sị unu amarala onye jizọs bụ ọ bụ ihe gbagojuru ha anya mgbe ndị nwe obodo sịrị ha ee anyị maara onye jizọs bụ n'ezie n'ezie jizọs biri n'obodo anyị jizọs nwụkwara n'obodo anyị ihe mgbagoju anya dị iche iche bịarutere n'etiti ndị ya na-ezisa ozi ọma ha wee tụgharị uche n'onwe ha sị gịnị bụ nke a jizọs eruteghị obodo China ndị a anyị onwe anyị mara nke ọma ha nụbeghị okwu Jizọs na mbụ ngwa ngwa ndị nwe obodo ahụ wee sị ha ọ bụrụ na unu ga-achọ unu ga-eso anyị anyị wee gosi unu ebe Jizọs ahụ bi anyị nwekwara ebe eliri liri ya n'obodo anyị ndị ahụ ndị bịara izizi oziọma n'obi abụọ soro ndị nwe obodo ha kpọrọ ha rue n'ebe e liri otu nwoke ha hụtakwara otu nkume n'ebe ahụ ngwa ngwa ha lere nkume ha anya ha ahụ na edere ya aha otu nwoke onye biri ndụ n'ala China na afọ ndị gara aga ngwa ngwa ha lechara ya anya ha wee hụta na nwoke ahụ bụ onye bịara izisa ozi ọma ma ọ dịghị mgbe o kwuru okwu ihe gbasara jizọs banyere ha kama obibi ndụ ya gosiri akparamagwa niile nke ha kọwara na jizọs nwere ọ bụ ya bụ ihe mere ndị nọ n'ala china ji si n'ezie na nwoke ahụ onye jere ozi n'obodo ha ọ bụ ezi ya na ọkpọghị aha jizọs na onye ahụ bụ jizọs nke nwụkwara n'obodo ha gị onwe gị onye na-eke ntị kedu ụdị mmadụ ị bụ dịka akwụkwọ nsọ anyị gụrụ na ụbọchị nketa na-asị bilie nwee ị na-enwu n'etiti mmadụ ibe gị ị hụtala ihe site n'aka jizọs eche m ma gị onwe gị bụ onye na-ekpere chineke ị nwere ihe nke mmadụ ga-ahụ wee kelee nna gị nke bi n'eluigwe nwoke ahụ nke jere njem n'ala China akụkọ gbara anyị amasị na nwoke ahụ akpọghị aha jizọs mana omume ya gosiri na ya onwe ya bụ nwa chineke ị bụ nwa chineke gịnị ka omume gị na-egosi mmadụ ibe gị kedu ụdị obibi nke gị onwe gị na-ebi n'ụbọchị nke taa ọtụtụ n'ime mmadụ na-ahụta onwe ha ndị na-eso kraịst site na akparamàgwa na obibi ndụ nke ndị kwere na ha bụ ụmụ chineke na-ebi n'elu ụwa taa ọ dịghị ihe ọ bụla nke gị onwe ga-eji kọwara mmadụ na ịbụ onye na-efe chineke ma ọ bụghị site na gị n'ezie n'ezie ọtụtụ ndị mmadụ na-ekwu sị soro okwu ọnụ m esonomume m ma dịka nwoke a biri n'ala China o gosiri ndị mmadụ sị na ya onwe ya bụ nwa Chineke site na ibi ndụ nke ya onwe ya biri inwe obiọma inwe ọmịiko ịhụ mmadụ ibe gị n'anya ijere mmadụ ibe gị ozi na-enweghị ịsụ ngọngọ n'ime gị ime ihe ọma niile dị iche iche dị ka onye bụ nwa chineke otu nwoke dị nke jere ozi ya mgbe a jụrụ ya sị gịnị mere iji na-eje ozi dị otu a ya sị n'ihi na mbụ nwa chineke ndị mmadụ ndị hụtakwara ya na-akpọkwa ya nwa chineke ndị mmadụ ha pụrụ ịkpọ gị nwa chineke n'ụbọchị nke taa gị onye na-ege ntị ọ bụrụ na ị na-eme omume nke na ga egosi na ị bụ nwa chineke tụgharịa uche n'ihi na a ga-amata nwa chineke ọbụla site n'omume ya a ga-amata nwa chineke ọbụla site na akparamagwa ya a ga-amata nwa chineke ọbụla site na ihe ọ na-emere mmadụ ibe ya ọ bụghị naanị site n'okwu ọnụ ya ọtụtụ ndị mmadụ na-asị soro okwu ọnụ mesoro omume m nke a bụ asị ọ bụrụ na ị nweghị ezi omume n'ezie n'ezie ị pụghị ime ka onye ọbụla so gị dị ka nwa chineke ọ bụrụ na ị chọrọ inweta mkpụrụ obi nye chineke ọ bụrụ na ị chọrọ ka a gbara gị ama dị ka ezi nwa chineke biko kwee ka omume gị gosi ya ana m arịọ gị n'ụbọchị nke taa gị onye na-ege ntị lee omume gị anya lezie anya na ihe gị na mmadụ mekọtara na-egosi na gị onwe bụ chineke ka e were bulie aha chineke elu n'ebe ọbụla ị na-eje ozi n'ebe ọbụla ị na-ebi obibi gị n'ebe ọbụla gị onwe gị na-anọ onye nwe anyị ga-agọsi gị n'ụbọchị nke taa ana m arịọ gị ka akparamagwa gị niile gosi na ịbụ nwa chineke mgbe ị na-eme nke a ka onye nwe anyị gọzie gị n'aha jizọs mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ ajụjụ nke na agbagoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at gmail at gmail dot com maọbụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com mara na ị nwere ike ịkụrụ anyị ekwentị na 0706 363 7224 nwa Chineke ọma na-ege ntị gee ozi ọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo ohere ọma ka anyị ji ekele onye mgbasa ozi Peter Ikonta onye wetara anyị ozi ọma nke pụrụ iche ma na-arịọ ka ngọzi na amara na ịhụnanya nke Chineke bara ya ụba n'aha Jizọs amen gị onye gere ntị ka udo Chineke chịa n'ime ezinụlọ anyị n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosmary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo